maka ndị Igbo ji ndị Igbo nwere ọnụ maka anyị mapụta one million abụọ two million egwu ndị Igbo ji eji ego five million ahụ desheka ten million fifteen million adekomabali oyi

mgbe eji eri ego 5 million na hustle and bustle 10 million na California hotels 15 million infinite airport goyi goyi 20 million wahala <laughs> ebe ọbụla ifu ndị Igbo na-abụ na-ekwu okwu ọgwụ bụ okwu ego ka a maka ndị Igbo a ga-eji nka maka na ndị be anyị na-emezi ifu ike abịa ego aka na-eku ngwari kọmọbọdị ndị Igbo ụmụnne mbụ ndị Igbo na-emesi ife ike obi kubana na-emesi ife ike ayatụmodogubita imoni na-emesi ife ike kentoles na-emesi ife ike Harry Ike ọnwa na ife ọ na-emesi ife ike Joey na-emesi ife ike Azubi Michael ọ na-emesi ife ike Chip eze mmụọ ọ na-emesi ife ike esili mpopo ọ na-emesi ife ike anyị dọns onye ịchaka anyị na-emesi ife ike afinofaino ezege ndị igbo ị na-emesi ife ike na fleva wa mama ijele ndị i na-emesi ife ike bisi labezi nwanne m ị na-emesi ife ike aba ife ego ndị igbo bụ nọmba 1 kpekwe